Mm-hmm. Hello. <clears throat> yeah. Mm-hmm. Mm-hmm. Ndewo. Keke Na anọkwa m ya ahụ. Adị m oke. Mm. A na-emekwa? A na-eme. That's very good. Ọ dị mma. so nkata bụ nkata elu ugwu n'olu be anyị a ga-eme nke a n'olu be anyị n'olu Igbo ka akọwara ndị be anyị ihe na-aga na ihe na-eme ọ bụghị olu olu bekee eji eme nke ọzọ asụgide ihe a echefuzie ebe mmadụ shi so mhm, nke a bụ nke ruru ime ụlọ you know mm. ya so ka ịkwanụ mm. unu na korona <laughs> mm. unu na-apụkwa outside ha na-eme slow reopening of things wayo ndị ọcha Oh, <laughs> wayo ihe eji kechi mmadụ eniwe isi na ị nwere eh, ọtụtụ ọtụtụ eh, ajụjụ ị chọrọ ịjụ ee eh, enwere mhm. ụfọdụ um, ajụjụ ndị m dịtụ na nkeji na nkeji mhm. according to ka a ga-esi kpaa first of all mhm. Mark, I make a brief introduction of this podcast. You know, mm. ikwugo mm. na ka um, nke ndị be anyị ka a ga na-ekwu n'olu be anyị mm. mm. maka ndị be anyị so what ka ihe ife a ga na-akpa na ya kedu ihe ọwụna sọrọ m ka m ga na-ekwu um, ihe ọwụna sọrọ ihe ndị gbasara ndị um, ndị be anyị ọnwụ ụzọ ihe gbasara ndị be anyị bọtụ ino uh, ndị be anyị zuru ụwa niile nwee ebe hmm. anyị anọghị n'ụwa nwee ebe ijere hmm. n'ụwa anyị gaa ahụ onye Igbo so ihe ọbụla metụtara ụwa metụtara Igbo uh-huh. aha so hmm. etu ọbụla o siri pụta ka anyị ga na-esi na-ekwuye bọta anyị ga na-ekwuye etu o si metụta anyị anyị nwabụ ndị Igbo so ọsọkwa ya bụrụ korona ka a na-ekwu a ga na-ekwu ya etu o si metụta ndị be anyị ọsọkwa ya bụrụ okwu biafra aga na-ekwu etu o si metụta ndị be anyị etu ihe ọbụla anyị na-akpa ọ ga na-agwa etu o siri metụta anyị so igbo anyị na-asụ ịmara igbo vileji bụ ụnụ ka ị ga na-achọkwa m igbo ferefere ịma igbo dị n'iche n'iche <laughs> enwere e igbo bịara abịa enwere igbo ferefere that is igbo igbo igbo hotel chọọ m igbo nke ahụ ihe m chọrọ nwa igbo ịmara etu a ndị nọ n'ime vileji si asụ igbo isuru enyi si n'ahụọ na-asụpụta ya <laughs> mhm. so ka ehi na ka e nwere ajụjụ nwere nwere ajụjụ nwere njọs na-ekwu okwu o um, e, e nwere ofu ajụjụ the first ajụjụ m chọbụ eji oke ịma hmm. um, Mm. Achamkai discourse for the the menace the menace of religion, you know, and religion. Yes, in my Christianity, Judeo-Christian um, religion. Uh, uh. Just as a as an introduction, you know, mm. this podcast, Gandhi Madomaru, mm. the trajectory, our discussion, Gani Ejay So Mm. Um, just that intro um, to make an introduction of that religious um, mm, okay etu ụka siri butu ndị be anyị ụka bụkwa arụsị ndị ọcha ụka mm-hmm. bụ arụsị ndị ọcha ụka abụghị ihe ọbụla ọ bụghị etu esi kụziri ndị be anyị asị na mm. asị a gwara ndị be anyị sị anyị na ihe abụ kere ụwa na enwere nwa ya nọ mm-hmm. ha bụ n'eluigwe ihe mm. niile abụ ihu a na-ewere ụmụazị okenye mm. okenye chara isi awọ mm-hmm. sọpozuru inwe akọ na uche mhm. ihe ụmụazị ga-agbalite okenye ndị Igbo anaghị agbalitezie ọ ihe ihere ka ọ bụ hmm. so iruo n'ala mbe ndị ọcha ijee na Rome enwere hmm. arụsị a na-akpọ apolo ọ dị hmm. na-aga Vatican ahụ that Vatican arụrụ ya n'elu arụsị ịbịakwa n'ala Igbo ebe niile arụrụ ụka n'ala Igbo wee ebe arụsị ndị Igbo dịbu ebe a rụrụ ụka st paul chọọchị katọlik e, chọọchị na my village wee ebe nkwọ dị ndị hmm. nkwọ aha ndị katọlik chọọchị ahụ emebighị ya ha bịara hmm. na-aga nkwọ aha n'akụkụ nkwọ aha rụọ ụlọ ụka aha but ha emebighị data nkwọ because ndị ọcha aha enwere ihe ha ghọtara iruo na be ha ha emebighị arụsị nke be ha o ruo mgbe ha ga-eje space ha si na ha ga-eje space mgbe ha na-arụ rọketi aha rọketi aha a na-aba ya arụsi ndị ọcha apolo baa ya e, prometheus deno mhm. uh, gemini ihe awa arụchi ndị ọcha ihe a nọ na baịbụl ihe awa mhm. arụchi ndị ọcha mhm. be ha so ruo mgbe ha ga-eme ihe ihe dị mkpa ha abaghị arụsi aha be ha ha ga enwụgana rọketi abara Matthew o James enwegabeghị arụ ihe ọbụla dị mpọtantị be ha ihe ọbụla bụ ihe a na-eme eme a na-asọpụrụ asọpụrụ a na-aba ya aha arụsị be ha gosiri dat ha ghọtara ebe ha si ha ama ihe wa agwụ hmm. enwere ihe wa agwụ agwụ onye ọbụla agbụghị ofu ọbara onye ọbụla agbụghị ofu so enwere ihe ndị mgbe gboo dụrụ adụ and ha ririe n'ọnụ hmm. and eri ha anaghị n'ọnụ ọ bago n'ọbara enwe ijeteghie n'ụka ikpeteghie n'ekpere hmm. olee etu m ijere megha ihe aha mejie ya etu ndị ihe shiri mee ya hmm. den ị mara na ọ ga na-eme ọ ga na-enye nsogbu so ndị ọcha ghọtara ihe a nwere a na-akpọ ya igregọ ivu hmm. sef mgbe ebidoro eh, ụka be ha sịghị pop oh, Pope Gregory mere kalenda kalenda Pope Gregory akpọ ah, ya Gregorian kalenda tere ijezie ile ihe wụ Gregor Gregor arụsị adụrụ adụ den mmụọ aha ịdụọ ya mmụọ ahụ baa n'ime ume ya na-akpọ ume which is ebe ihe si apụta hmm. ile anya na ihe ịkụrụ akụ iwere mkpụrụ ihe mkpụrụ aha ị e na-akụ e n'ala ile ya n'etiti enwere ubene oghere dị na mkpụrụ ihe ahụ a na-akụ akụ ebe aha ka ihe si epupụta so a na-akpọ ya ome n'ume ome aha ndị oyibo na-akpọ ya black hole or void which means onunu igbo na-akpọ ya olulu olulu denu ihe ejiri mara ya n'akwụkwọ ndị na-agọ mmụọ a na-akpọ spiritual book void or waters so ịnụ ha n'ebe ekwuru mmiri ịmara na onunu a ka a na-ekwu so ịba na asụsụ igbo ihe a na-akpọ mmiri na-akpọ ihe miri emi so mmiri mmiri wu mmiri o miri so ihe asịghị asịghị ihe miri emi o miri asịkwa gị mmiri so ịbịakwa n'English asị gị deep akpọ ya deep or void denu then from that void na Genesis asị gị the waters of the great deep, face of God mm. over the waters of the great deep. Mm. uh So ile anya etu echiri kọwa ya na oyibo na ọ ndị Igbo kụziere ha ihe aha bikọsụ ihe anyị na-akpọ mmiri iwu ihe miri emi so a hmm. na-akpọ ya ụmị ụmị so n'ime ụmị aha ka ihe niile si apụta so ndị ọcha ghọtachara ihe niile a maka ụwa ha na-asọpụrụ ihe ndị mgbe gboo mgbe ha ha na ije na Rome na tempụl Apollo dịcha ebe a ije na Gris tempụl Gris dịcha ebe ahụ enweghị ndị nọketere mebie ihe ejiri deme ọbara be ha ihe ejiri ndị mụrụ ha demere agwụ agwụ demere ha mụkọ agwụ aha na-echekwa ha otu ịbịa n'ala Igbo ndị Igbo kwụrụ maka ụka ji ihe na-emebi ihe ha aghọta ịbịajie kịta na ala na-achụ ndị Igbo ọsọ hmm. ndị Igbo jere dezichaa obodo ndị gbara ha erigide ndị ha si kpọrọ ha ashị ha hmm. were ego ha ha jee n'obodo ndị ọzọ rụchaa ụlọ gụọ hmm. ala n'ime ọhịa agụ ala n'ime ọhịa ha dejicha ala ahụ rụọ ụlọ ebe ahụ ije Abuja họteelụ niile ndị Igbo nwee họteelụ ahụ ha afụ ụlọ niile most of ụlọ a na-ere ntị na Abuja bụ ndị Igbo na the same agụda ndị Igbo the whole Surulere Igbo eh, shop niile dị na Lagos Igbo ịbịachie n'ala Igbo e ala Igbo etu ọ dị 1979 ka ọ ka dị enweghị iro eji eji eje enweghị ihe arụpụtara na ya enweghị ụmụ obere ụlọ one two houses ndị mmadụ na-arụ ọkwa ịghọtara ndị Igbo ejighị mmụọ ha ji edeji ndị ndị obodo ndị ọdọ ọzọ edejibe ha so ile ile ileruo anyị mara na ala na-achụ ha ọsọ alabe ha na-achụ ọsọ bikos ha agbarụga ala hmm. then ha were ụka ihe ndị butere ụka aha bụ ndị ọcha ha emebighị arụsị nke be ha hmm. jee na rom Saturnalia ka dị ebe ahụ Apollo ka dị ebe ahụ aha abara aha abara eshi that is Monday to Sunday okwe ghọtara izu ụka mm-hmm. aha abara izu ụka bụ aha arụsị ndị ọcha Tuesday wututon Wednesday wọdịn Thursday tọ Friday friya Saturday Saturn, Sunday na Monday wụrụ anwụ na ọnwa Sunday wu sun, Monday wu moon, Monday. Hmm. So hụrụ na ileru anya ileru anya gị hụ na ndị ọcha na-agọ mmụọ were ụka na-akọva ya mm-hmm. because ihe niile ha ji eme ihe ha ji eje space ha baa ya arụchibe ha iji ebe ha ha emebi ha be ha aha izu ụka ha abanye ya aha awọ that is ọnwa from January to December Januari January ujenus arụshi bụ ihu na abụọ ehe maachị wụ maazị so arụshi april ihe niile ama aha arụsị ee ada arụsị ọ ụka kụziere ndị Igbo na arụsị dị mma bikos arụsị bụ ihe ileru anya na ihe a na-akpọ arụsị ahụ arụnshi arụ nshi n'ijipt a na-akpọ ya horus bikos ndị ọcha ma ha asụ Igbo ọ ndị Igbo kụziere ihe bụ ijipt ndị Igbo mgbe gboo ileruo anya na ihe ndị Igbo na-eme anyị nwere alfabeti nke anya na-akpọ nshibiri nwee aka agụ anyị nwere several style of writing before ndị ọcha abịa ọ bụ ndị ọcha ah, anyị kụziere ha etu esi ede ihe kụziere ha etu esi akpọ ụzụ mm. ụzụ ndị Igbo kpụrụ ndị ọcha mere carbon test si na ọ 900 BC onye kpụtara ụdị ụzụ aha 900 BC mara na o tego aka o bidoro kpụwa ya edetie ya ka 900 BC ya ama mma etu aha mara na akpụwarị ya 900 BC BC o tego aka ha kpụwara datitin ee ndị ọcha si na 900 AD but onye kpụtara ụdị ụzọ aha by 900 AD ọwụwụ n'ahụ aha ka o bidoro kpụwa ya mhm. o tego aka ọ kpụwara ya so enwebeghị ebe a kpụtara ụdị ụzọ aha bronze brass bronze bụ zinc na tin onye hmm. gwara ndị Igbo etu esi egwupụta zinc n'ala gwupụta tin mix ya were nweta bronze onye gwara ha ebe tin dị ime hmm. ala ka etu ha si ama ebe tin dị gwupụta n'ala ka etu ha siri mara ihe bụ tin mara na ọ dị iche from okwute ndị ọzọ ọ dịsi ụzụ n'ala etu okwute okwute dị ka ha na-adị ọ imechaa hmm. ya ọfụma iwere hmm. mepụta ụzụ dị na ya so ekwupụta gold na ị gaghị ama na ọ gold tila asachachie ya ike hmm. so etu okwute dị ka metal ile a dị so onye gwara ha nke bụ nke onye kụziere ha ile anya ebe niile a na-egwupụta precious metal ebe niile a na-egwupụta e, egwupụta ụzụ n'ala mm. igbo mm. ije Niger steeti ya kpọrọ ya igbo mina mina bụ mina bụ mine in Portuguese mine which is mm. like gold mine ebe a na-egwupụta eh, eh, eh, ebe a na-egwupụta ụzụ ụzụ ụzụ dị mma igbo na-akpọ ụzụ metal steel ndị na-akpụ ụzụ that is why ndị ọcha jiri kpọọ ya black smith ka ọsọ ndị ojii n'aka ndị ojii ka ha mụtara ịkpụ ụzụ ha kpọọ ya smith. ka ihe wu smith smith wu from e, english word to smite which is to beat something hmm. to beat i smite you smith smithing when they say something is smithing. Hmm. that means ọkụgo gị ihe akụgo gị Uh-huh. so onye ojii na-akụ ihe bụ blacksmith which is that ha hụrụ ndị ojii ebe ha na-akpụ ụzụ were kpọọ the entire process blacksmith hmm. and ndị Igbo kụzie because ile anya na Igbo ukwu bronze enwebeghị ebe akpụtara ụdị ihe aha n'ụwa and ihe ejiri kpụ ya bụ bronze ọ dịghị ka ịkpụ mma ị nwere ike ịkpụọ mma ime ka simple shape gị wụọ dị ụzụ oke uru oge inweta mma but nke agba akpụrụ ya as a sculpture hmm. which is bronze so even today with technology niile enweghị onye ga-akpụta ụdị ihe ahụ so o gosiri gị that ndị Igbo dị advance that is why slave trade Igbo ka ọ targetiri nwee ndị ọzọ targetiri then iji ebe niile a na-egwupụta ụzụ n'ala ị ga-ahụ Igbo dia Igbo mina ijee na Ghana ndị Ashanti iwu ndị Igbo hmm. ijee na Angola enwere Ebo taụn ijee na Gambia enwere Ebo taụn hmm. igwe na Amerịka ebe a na-akpọ ya Ebonyi Eboe hmm. ijee Belize half Belize a nwere ebe a na-akpọ Ebo taụn then ndị Jamaica na-asị ndị Jamaica ka nwere obere Igbo n'asụsụ ha ha ga-asị gị ụnụ ụnụ n'ụnụ ose Hmm. ha na-ekwu ụna ị na-asụ broken gị si ụna ụna n'olu ose hmm. ụna aha igbo ụnụ hmm. ụnụ anụ ụna ofu ihe so ọ igbo wu dị original naijiria igbo wu ndị nọ na naijiria kịta ndị fulani bịara abịa ndị yoruba bịara abịa ndị yoruba bụ dahomi na Liberia na Senegal ka esi pụta ha and ha ama because onye dere dia onye dere dia bụ Naijiria Samuel Ajayi Crowther bụ onye Sierra Leone hmm. onye dere dia dictionary ilekwu anya na Yoruba asụsụ ndị Yoruba awụ Igbo that is why ndị Igbo na ndị Igbo nwere ike ịsụ Yoruba bụtụ Yoruba gaghị amụta Igbo Hmm. bikos ihe niile dị na yoruba awụ na igbo hmm. so onye anya na yoruba e, imi na yoruba bụ imu ntị na yoruba bụ eti ee e, eke ihe a na-eme onye yoruba ga-asị gị ka gba bọọlụ hmm. onye igbo sị ka anyị gbaa bọọlụ ofu ihe so ị ga-ahụ na ọ onye dere dikshọnarị aha o ji igbo mixie with other eh, african languages jiri depụta asụsụ a na-akpọ yoruba because ha enweghịkwa ha hmm. nwere kwara steeti but enweghị ị ga-asụkata na yoruba sụpụtakwa n'ọnụ gị nweekwa na yoruba language but kwa kwara steeti yoruba that means that ọnwụ ha bụbu ebe aha before enwere ndị ọzọ bụ ebe aha Hmm. ọkwara ọkwara hmm. hmm. ọkwa so igbo ọ igbo nwa afrịka bọtụ ndị ọcha bịara were ụka megha ya anya denụ ndị igbo na-ezuzuzi ezuzu ịbịajie n'ala igbo enweghị ọjị cheta nna nne nne mụtara ya eme ya ji kpọkụọ arụsị onye ọcha bikos ewerego fim muvi na ụmụ propaganda konfuzuo okenye ndị Igbo gwa ha na onye ọcha Chukwu bụ onye ọcha nkwa onye ọcha anwụ na-achawụ mm-hmm. anwụ na-achawụ bụ ka etu ị ga-esi wụrụ Chukwu <laughs> ndị Igbo na-efezi ndị ha ka mma arụsị Igbo were na-eweji iwe nu bikos arụsị Igbo na-akpa ike arụsị Igbo na-eweji iwe na achụpụzi ha n'ala irụjie nzuzu Igbo IPOB dị Kano na Ojukwu na ihe niile abụ nzuzu ndị Igbo amaghị ihe onye ọcha nwere ike jee kpọpụtawa na Igbo man as long as onye agha na-akpọ ndị as long as onye igbo aha ha kpọpụtara na-akpọ ndị awụsa iyi ndị igbo zuzuru usoro onye just because na ọ na-akpọ ndị awụsa iyi na-akpọ ndị yoruba iyi ha agaghị elere onye ahụ anya ọfụma gwanị m onye ndị awụsa jidere ndị amị awụsa jidere gị gị mee escape kedu etu i siri mee escape enwere onye mmanụ so onye niile ahụ propaganda e na-eyuzu dị man etu esi yuzu ojukwu etu esi yuzu olukwu memilaa igbo alụ ọ bụrụ na alụghị ọgụ ahụ igbo ndị na-achị naijiria but after alụchara ọgụ ahụ enweghị ihe ihe anyị nwe na-abụ oruhu one drop of property ndị igbo nwere na naijiria before hmm. abanye ọgụ enwe weapon enwe preparation ị na-eme ihe ị ga na-ekwu ya n'ọha ana nwoke ebe ọ na-eme ihe je na-ekwu n'ihu ọha niile na ihe anyị ga-eme ọ ihe ivu n'obu ndị Igbo anyị onwekwere aka mmadụ a na-asị ihe nwoke ga-eme dị ya n'obi hmm. ruo mgbe anyị ga-eme gị mee ya gbara onye ọbụla nkịtị kpọtụ ndị awụsa nwere ike je kwụọ onye igbo ụgwọ ha na awụsa iyi ndị igbo soro onye aha enwezie rizin a ga-eji mee ha ihe ndị a na-achọ rizin ha ga-eji dabata so ha nwere ike kwụọ onye igbo ụgwọ onye ahụ ọ na-eme mkpọtụ ha ma na ndị igbo dị emoshọnal onye eredio jọki nwere onye ma onye onye abụ kịta a na-ekachukwu eredio just because na ọ Igbo na ndị Awụsa iyi ọ wụrụgo liga ndị ọdịgị ka ndị ka nwere uche ụka emebi ụka na anụ and anụ hmm. ịta anụ ịta anụ ndị mmadụ aghọtaghị the implication ọbara anụmanụ gị na-eri ya all the time ọ na-emebi vụrụ so onye ọbụla na-aṅazi eze ka anụ na-ata anụ kọzi ịba n'ime ọhịa hụ anụ na-ata anụ anụ na-ata anụ na anya eze orijigodo agwọ ya bịa ebe ị nọ gbuo ogu bikos of ọbara ọ na-eri hmm. ọ bụrụ na ije gote agụ nwa agụ deme ebe gị hmm. ị na-enye nwa agụ aha iri inye ihe ọbara gị na agụ aha nwere ike na-egwu egwu everyday dide agụ aha ga-etesti ete ọbara ya gbuo gị kọsa enwere ihe ọbara na-eme n'ụvụrụ Hmm. ee eh, bọt ndị Igbo na-eri ọbara tufuo nya ka ejiri mara ha ahụ ịta ọbara anụmanụ na anụ so o mebigo ha ụvụrụ mix wit ụka enweghị onye ma ihe denụ ụmụ nwoke nke ọnwụ na enwere ovuru ototo ahụ ọnwụcha bịa atacha anụ ibia ebe a na-eme so akụkọ na ashịrị ka a ga na-agba enweghị ndị e e mere mitin ka ndị Igbo evri sọnde ị ga-eje age grade jee town meeting jee eh, eh, eh, ah, jee steeti mitin jee nke village jee nke ụka ị nwere ike in one month ije six meetings but village unu ka dị etu ahụ ọ dị na 1973 after alụchara agha nwee change ijee na hmm. meeting ahụ asọmba ka a ga na-aba ebe ahụ onye asịghị my friend sit down my friend sit down ka nke ekwugide kwugide tachaa anụ nwa ọbịa onye ọbụla ọla so hmm. ịhụrụ datị ala na-achụji anyị ọsọ ịhụkwa ebe a nara ndị Igbo ala ndị Igbo afta alụchara agha nwoke a na-akpọ Ojukwu duuru ndị be anyị o duuru ndị be anyị enweghị onye nwere ike ikwu ihe bọtụ onye leruo anya gị mara datị ebe iwere obere ụmụazị ụmụ nwanyị dị 11 years 12 years ndị amị vuru trọk bata na vileji ha kpọkọrọ young boys dị 12 years jee na war front egbuchachia the children a na draftzi 12 years egbukata na gbukata gbukata ime gị ije gụọ ihe e mere na Asaba egbugidere gbuchaa ụmụ nwoke ndị niile na n'ala Igbo na-abụ ụmụazị after the war most of them the main men in Igbo land e, e, genocide egbuchara e ha niile hmm. then all their a are confiscated ya eh? then after iwechara ụmụazị dị agha arụzie ebe ị nọ n'ịmanye na helikọpta gbagwuo chie ebe ị nọ nọchie ebe ị nọ lụta jee lụrụ onye bụ ọgbọ nwa gị ihe na ọ na-emekwa ndị Igbo onye kwuo ya pantị ya ohuo onye kwuo ozi pantị ya ga egwu so nzuzu ka a na-ezuzuzi nweghị ndị niile a na-eme anyị pọbụ Nnamdị Kanụ nwe nzuzu nwee nke nwere uche kọzọ nwe onye nwere uche ha ga-amarata ihe nwoke na-eme dị ya n'obi gaa na-akpa ya n'ọha mbụba ka eji awa anụ ụhịa ọsọ hmm. isoro anụ ụhịa gbaa ọsọ n'ime ọhịa ọ ka gị gbara ọhịa aha hmm. o duba gị ịdanye n'ime olulu ọ ikwere ya ọnya gị ije ije wankọ na gị kwụrụ ikwere ya ọnya anụ ụhịa aha ebe ahụ o si agafe everyday ọ danye n'ọnya ọnya aha gị ije nwụrụ ya Hmm. but ije eso eso na-agbagharị n'ime ọhịa a na-edo ihe edo ọhịa ejiri mara nwoke but disi fulish people na-eme pop and Biafra bia very foolish people etu a ka esi lụọ ọgụ enweghị preparation because ha dị emotional na-ezuzugharị ezi nnọọ because ụka ụka ahụ evu matara ha ama na ọgwụ agwọrọ agwọ aghọwo nhasi ha na ọ Chukwu so everywhere arụ n'ụka ahụ ọgba aghara adị ya ka dị ya ndị Igbo na ha laruo be ha ha aka nwee peace n'ala ndị ọzọ karịa be ha hmm. can you imagine can you imagine oke ị na-eme IPOB ị na-eme Biafra ị nakwa ajụ gọvanọ gọvanọ niile makwa ha much sekuriti money gọvanọ na-anata every month anakwa ajụ ha ka ihe unu ji ego eme why ejighị nwee plan a ga enwe plan ete na-arụ iro nọkete nnọọ na-ete korota n'iro na-ete na eh, n'iro itecha ya udu mmiri bịa ọshịa dị ebidokwa dị next person ebidokwa na-ezuzu just dis people na-emezi ka ndị ndị akọrọ ọgwụ ya ọchị nwoke enwezikwere nwoke nọzi n'ala Igbo onye a dị Kanu na-ezu onye a wee kriminal onye awụ ndị awụsa na-akwụ ya ụgwọ ọ bụ ndị awụsa na-akwụ ya ụgwọ ka etu amị ndị awụsa ga-eji jide gị gị mee escape how nwenugo onye mere ihe escape from where ọ release ka ha release because ọ dị ọ dị a man ọ dị ha n'idiri ya ka ọ na-eme ihe ahụ ọ na-eme so that ka e nwee reason dabata bụ ụnụ ụnụ na-azụrụ ahịa ụnụ na-azụ na-eme ihe ụnụ na-eme enweghị reason a ga-eji bataba ụnụ mee ụnụ anything but enweghị ha na onye ọbụla na-abazi mbọ ọgụ everyday ehe akpọ ndị amị si na ụnụ chọrọ ịlụ ọgụ that reason dabataba ụnụ nakọrọ ụnụ ihe nke ụnụ ka ji obere ihe ụnụ ka ji anakọrọ ya ụnụ so onye abụ ndị awụsa na-akwụ ya ụgwọ because ọnwụ ndị awụsa na-akwụ ya ụgwọ ọ gaghị eme escape from njide ahụ ejidere ya but the most of our men because na ha na-atazi ọbara anụ na-aṅụzi oke alcohol ụvụrụ ha ereghị hmm. ere ha enweghị uche ha enweghị akọ na uche ha pụta na ọha ha na-ekwu ihe ha fu n'obu nwoke ehomanụ mekwana nwoke na-edo ihe edo ime ka ị na-eje left jee right ime ka ị na-eje right jee left onwe onye ga-ama ihe nwe onye ịdị unpredictable nwe onye ga-ama ihe ị ga-eme ị na achịsa ọchị but isi n'okpuru na-arụ ha hmm. ọrụ hmm. etu esi eme ihe ịpụtara na-aba mba ipọb na-egowe oke n'ezie ala Igbo kịta na na ihe ha na-eme dị enwere onye ọ dị mma enwere onye ọ dị ige these people are criminals ka m na-agwa gị man and they deceive go a lot of young men na-agwa ha na ha shi Israel because he mixed religion with the nonsense. Oh, part of continuation of uh, propaganda. Mm. ọbụla nwere uche ga-ama dat uh, ileruo ihe anya gị enwe ihe. Hmm. Uh-huh. So ihe a bụ ihe ụka vutere ụka vutere arụrụmala ịgbarụ ala ala na-arụ arụ ala anyị na-azụ ụkwụ nwere ike rụọ ọ na-arụ arụ ala na-achụ mmadụ ọsọ ala na-achụzi ndị Igbo ọsọ ndị Igbo a na ụtazi ha gbasachago ụwa niile okweghọta mm-hmm. so a ga-echenji a ga-enwe planụ ihe niile a na-eme enwere planụ silent plan quiet onye kwuo ya n'ọha ya hụo onye kwuru onye kwuo plan aha n'ọha onye ahụ ehuo immediately evurie n'obu na-anụ the plan on the onye nwoke si eme ihe mm-hmm. okweghọtara not to mm-hmm. make noise unnecessary noise na-akọsụ confusion na-erisk life innocent people chọrọ ịbara onwe ha uru so anyị ma ihe na nụ anyị esoghị na ọha isoro ọha gị ihuo isoro ọha ihuo inyocha ihe ọfụma ihe mara datị eh, most of the crowd enwebeghị e mgbe eziokwu nọ na crowd mm-hmm. eh, so ụka niile nọ n'ala Igbo wa arụ because ha ha hapụrụ arụsị bụ eje na-efe arụsị oke ijere tiri ya pụta ije gị ije kpụọ onye ọcha ịkpụcha nnọọ onye ọcha onye ọcha ahụ ịkpụrụ n'ụlọ ụka ọkwa arụsị ka ọ bụ ọkwa ihe akpụrụ akpụ mm-hmm. ọ ihe akpụrụ akpụ ka ọ bụ so ịkpụrụ onye ọcha na-esekpuru ya nke bụ ụnụ gị ije ya gbaa ya ọkụ nke bụ ụnụ gị tiriri gbaa ya ọkụ ndị dụrụ ya riri ihe ejiri ihe ahụ ejiri dụ ya ha riri ihe n'ọnụ ọbago ha ọbara ọbara ahụ ọbara ka ejiri mụgụ so unless we jere megharịa ihe dị na ya ịgakọta forward gị gaa back ụmụ nwanyị ịlụ di problem divorce problem every compound no peace onye ọbụla na-alụ ọgụ ọkwa ebe a na-eme Biafra a na-enwe plan plan infra ihe look the first thing ndị Igbo ga-eme na-abụ ha ga-achọ etu ha ga-esi na-akọ nri industrial farming because eni kpaka mmiri na nigeria na agụụ ga-agụwu this enwero eni organized food production ndị ọnụ na-arụsị ọgụ ọkwa ha na-eche ụlọ ụnụ enweghị anụ ebe ị batara onye na-eche ụlọ onye igbo wuru onye igbo enweghị ana megad onye igbo ihu anyị rụchụọ milion dola home milion naira home anyị were the security hand ya over to ndị anyị na-alụsha ọgụ in public ọ dịghị ka ndị ma ihe eh? most of ụlọ ndị igbo ndị awụsa na-eche dị ụlọ as megad hmm. so onye onye igbo ka nwee trọst tụ onye ahụ ọ na-alụcha ọgụ dan nwanne ya so onye ndị yoruba ga-asị wọ́n ti ekpe ekpe aha bụ ekpe ekpe ndị igbo enwe ihe ndị igbo na-akpọ ekpe ndị kalaba na-akpọ ekpe ndị ndị ndị Igbo ndị Yoruba na-akpọ ya ekpe ije na Cuba a na-akpọ ya ekpe society na Cuba Cuba dis Cuba hmm. nọ na Amerika, enwe ya na-akpọ ekpe society ndị na-eshi agụ leopard secret society ka a na-akpọ ya and Igbo ndị Igbo si n'ala Igbo vuru ya jee ebe a na-eshi agụ because Igbo na-eshi agụ onye ndị ọcha jiri mara Igbo Igbo na-eshi agụ so diriziri m jiri chọọ ka m mee dis podcast biko ka nsuru orie ndị be anyị n'olu olu ndị be anyị ka ha ghọta ọwụ a na-asụ oyibo a enweziri ike ịsụkata oyibo a enwere ndị ga-ege 5 yi just ji nwayọọ jiwara onwe ya bikos eh, oyibo owu oyibo <laughs> but nke a bụ nke be anyị and igbo a na-asụ ugbu igbo ọ igbo ndị bịara abịa igbo fere fere na efere eh, mmadụ ga-ekwu okwu ọ sịghị eh, afụrụ m ahụrụ m ahụrụ m mm-hmm. ọnọtọ afụrụ m gị na-ewu fere fere fụrụ fere fere gị what mean mm. ịmara igbo ahụ a na-asụ n'ime vileji bụ unu gị jee mụta igbo ahụ ọ nke ahụ bụ igbo ọ bụghị dị anglofied apologetic igbo ka e were esi igbo onye e nwere ndị ga-amụcha nwa ha na-asụrụ ụmụ ha igbo ụmụ ha na-asụsụ oyibo enweghị n'ebe ijere n'ala ndị yoruba etirie arụshibe ha enweghị ndị gọrọ mmụọ karịa ndị yoruba ha niile nwere onye nye yoruba niile kwuru mmụọ be ha dị dati ọba ife ọba ife pụtara na-eto ndị igbo na ndị igbo mụtara ha vidiyo ya dị na YouTube bikos ha na-agọ mmụọ and ha agba ihe mmụọ ha na-agwa ha hmm. ife wu ife ife ihe ife awa afa ogwu wa ọgwụ onye Yoruba sị gị ma shi ogwu fue onye Igbo sị gị m ga-eshiri gị ọgwụ hmm. ishi ọgwụ na ishi ogu ofu ihe shie ogwu shie ọgwụ ofu ihe so what are we saying nke ihe anyị na-ekwu ihe anyị ga-aghọta onwe anyị mechie ọnụ disi charlatan na-eme mkpọtụ ejide that boy that Nnamdi kano onye ọbụla na-eso ya that is amara ihe a ga-eme ya eme ya mechie ọnụ ya jewara onwe ka ndị mmadụ were ndụ ha mere ihe ihe niile anyị rụrụ n'ala ndị ọzọ ajiri nwayọọ wekulọta ya be anyị fesizie ndị bụ gọvanọ be anyị gọvanọ niile bụ nọ n'ala Igbo ha ga na-akọwa ihe ejide ihe ha ji ego eme because ha na-anata ezigbo ego kee ihe ejide ego eme unu nwere plan onye rụọ ha anoda pesin bịa ya bichie ebe ọzọ na-arụ nke four years ya gafee anoda pesin bịa enweghị konsated. organize plan ya bụ irudebe ebe a the next person bịara na after you oshi ebe ahụ irudebere rụrụ na-eje ọwụrụ wụrụ ofu plan 50 hmm. year plan or 70 year plan ede ya draft ya bless ya na shrine onye mere ọdawize egbu e igwe titu onye ahụ hmm. gọvanọ nke arụ ọrụ debe ebe a pụọ onye ọzọ bata osi ebe ahụ ọrụ debere rụrụ ya na-ejekwa according to one plan etu ndị ma ihe si eme ihe etu nwoke si eme nwoke ọnọkwe enwezikwere nwoke enwere eh, e ihe a na-akpọ nwoke oke ike ewu strent oke not na-ekwu okwu ka nwaanyị eh, na public na-agba ashịrị nọkịta gị isi IPOB na Biafra si gị Kano eh, si gị na-ekwugheri n'ọha pụta n'ọha gị na-ekwu okwu why why ị ga-eji na-ekwu ihe ivu n'obu n'ọha isi omebiri gị na ụmụ nwaanyị anaghị emeri like that ndị na-eme ihe a bụ ndị na-agha ara that is ndị isi adamụ because onye isi uh, mmebi na-ebido n'ụka Hmm. ọ gbakọta egwu n'ụka dị next time ị ga-ahụ ya o nwere ike yipụ efe na ebe a na-azụ ahịa etu arashi ebido so eh, my hmm. ajụjụ anyị jụrụ m ama m abanyere m several eh, eh, other factors but ọ ka m were gwa gị datị ụka aha hmm. metụtara ihe niile kanụsị ọgwụ ndị mmadụ na-efezi ka chukwu ihe o jiri bata awụ Israel ọ ndị Igbo chi Israel <laughs> mhm. ndị Igbo Israel ka ya imagine ebe a onye a na-akwụ ya ụgwọ ka ọ na-eme ihe a ndị na ebe ejidoro ya na Kenya nkwa ihe oyi nkwa hmm. ihe oyi onye ọbụla ma fashion. ma ihe ufendi mkwa ego ole mm-hmm. a na-ere mkwa mm-hmm. ihe ndị ihe ndị selebriti ndị ọcha na-eyi even some selebriti anaghị eyi ude fa hmm? ndị mmadụ were mara ụma mechie anya ha just because onye ha na-eso na-ekwu nzọgbu nzọgbu nzọgbu nzọgbu onye na-eme nzọgbu nzọgbu ijikwa ihe iji azọgbu ị na-eme nzọgbu nzọgbu n'ọnụ ịnọkọta ebe ị nwere ebe a na-alụ eji mashin gọn na-alụ ọgụ were osisi banye ebe ahụ iwere mma mma na osisi jee ebe eji mashin gọn ọnwụ na-agụ onye agha na ọnwụ na-agụ onye agha no preparation no plan nothing just na-aba mba n'ọha ka ndị na-ezuzu ezuzu so achọrọ m ime podcast a ka m hmm. ka m gwa ndị be anyị eziokwu ha ga-evugodo ụzọ developụ indọstrị ihe niile a ha rụrụ n'ọha ndị be ndị awụsa na be ndị yoruba ha ji nwayọọ vutulụọ ya be ha mechie ọnụ n'ọha ihe biafra niile a na ihe apọgba mechie ọnụ ji nwayọ developụ obi unu onye na-ekwu onye na-aba mba ọgụ adịghị ike ọgụ bụ onye isi mmebi so enwere ilu a na-atụ n'Igbo asị egbe nwa atụrụ ma ihe wa atụrụ ma ihe wa atụrụ ha so egbe bịara vụrụ nwa atụrụ fehuo so mgbe ọ na-efehu ya letu anya n'ala atụrụ aha ata ahịhịa ọ na-ata gbara ya nkịtị nweta ihe o kwuru egbe efe left fe light hmm. jiri nwa ya ọbịa drọpụ ọrụ ya nwa ya <laughs> <laughs> enweghị atụrụ gwara ya wee atụrụ ekwughị okwu agbara ya nkịtị egbe elekọta ya anya ofe gaa ebe a ya lee ya anya atụrụ ọgbara ya nkịtị ofe ego ebe a ya lee atụrụ ọgbara ya nkịtị ya ji nwayọọ bịa drọpụ ọrụ ya dị nwa so egbe aha jee ebe ọkụkọ nọ bifo ruo nso ọkụkọ ahụ na-aba mba na-efegharị na-aba na-efegharị egbe ebia vuru nwa ya ji taa nwa ya taa nwa ọkụkọ ahụ so ajụọ egbe si egbe ka ihe mere ijiri ijiri vuru nwa ọkụkọ ahụ ebe ọkụkọ na-aba mba ya sị ndị jụrụ ya ajụjụ sị ha atụrụ aha ịhụga n'ebe e evuru nwa mmadụ onye aha gbara nkịtị na egwu na-atụ ya ọ maghị ihe atụrụ aha bụ n'obu hmm. ebe o bu kara atụrụ aha evuru nwa ya atụrụ aha ekwu okwu mara na atụ enwere ihe ọ ga-eme ọ dịghị ọ ka mma na evuchigharị nwa ya aha bikos enwere ihe ga-eso ya bọtụ ọkụkọ aha ebidobeghị ebido ọkụkọ alụwago ọgụ redio enweghị ike ya ewu mgbe ahụ ọ na-aba enweghị ihe ọzọ ọ ga-eme hmm. so onye na-ekwu okwu enweghị ihe ọ ga-eme onye ọbụla na-aba mba enweghị ihe ọ ga-eme onye gba nkịtị onye gba nkịtị na-eme ihe ihe ahụ ọ na-eme ka ọ ga-eji na-agwa gị okwu owu n'ọnụ ka ọ ga-eji na-agwa gị okwu ọ akshọn ahụ ọ ga na-ejikọ gị ka ọ ga-eji na-akọmuniketi with mmemme wokwu onye nkịtị bụta onye ọnwụ na ị ụpụta n'ọha ya na-aba mba na-ekwu ihe ovu n'obu nweghị onye agha gị ọ dị ka ọlụ ọgụ onye Igbo na onye Yoruba ebidobe ebido onye Yoruba gị agbada yipụ pant yipụ singlet mara na enweghị onye a ga efe ọ na-eyipụ ebe ike edu bọta onye gị na ya ga-eme ya gbara gị nkịta ọ gaghị eyipụ efe ọ gaghị atụpụrụ gị ọnụ mara na onye a ga-egbu mhm. na ọ dị ka nwatakịrị a na-ebe ọ dị ka onye a na-elu akpụ agwago gị nwa a na-elu akpụ because uh, is almost 11 o'clock the child na-ebe akwa m ihe m ga again about that hmm. um, well anyway it's gonna end soon all part of life hmm. so nne enwere asụ enwere enwere enwere ajụjụ ọzọ ị nwere nke a our inaugural version yeah <laughs> you know for most of the things in the theory, you thought Chago and all of them, you know, from mm. Namdekano and all. Mm. So just go ahead and Emma, you wanted to just talk before. So can you be? Well, ịma ihe tupu tupu m ebido ihe ọbụla m na-eme ana m ada agọ mmụọ nke ọdụ anyị ga-eme mm. tupu anyị ebido okwu anyị n'Igbo a ga-agọgodi mmụọ kelee mmụọ ndị be anyị so aga m ekele ogwugwu kelee isi igwu Mm. kelee ngwu ọṅụ kelee udo kelee mmụọ mgbe gbuo ndị be anyị niile kelee nkwọ eke orie ahụọ ehe mm. kelee nshi kọsa anya amachi ihe bụ nshi eshi ihe niile ewu chichichichichi mm. ndị Igbo kpọsụcha iwu chukwu ha ma na enwere chi dị mma nwee chi ọjọọ mm-hmm. enwere chi dị mma nwee chi ọjọọ so chi is adjective onye ndị English na-akpọ adjective ọ na-edescribe ihe ị na-ekwu ọ bụrụ na ihe aha bụ ihe hmm. so enwere chi ọjọọ nwee chi ọma so chi is just to use to describe ihe ị chọrọ ikwu ọ bụrụ na enwere e ihe dị holy but ile anya vileji vileji ndị ka ritenuru old village name like ọgwashi ukwu ị ga-ahụ hmm. nshi ama hmm. eshi eshi dị that eshi nshi we very powerful ancient world inwe ihe mmadụ ji ekepụta ihe akpọ ya ishi ishi which means that imechie anya gị ana ị ka na-ahụ ụzọ hmm. nwere ike ishipụta ihe a na-akpọ ya imagination ndị English na-akpọ ya imagination that imagination wee ebe magic shi majik imagination hmm. magic so imechie anya gị ị nwere ike chepụta ihe ị chọrọ ime imepụta ihe aha ya wetara gị ego wetara gị ugwu ihe ị chere n'isi gị n'isi gị ahụ ị na-eche enweghị ebe ọ dị so ndị Igbo na-akpọ ya ishi deenụ ikepụta ihe a na-akpọ ya ishi like ishi agụ hmm. ishi nni so that ishi is a powerful ancient uh, word ndị Igbo tụfuru because of ụka hmm. so nwa na anyị ga-eme anyị ga-abanye aha arụsị ndị Igbo ka a kọwarịa ndị be anyị ọfụma tata ihe a abụkwa ha arụsị ihe a bụ sayensị etu esi nwee oxygen nwee hmm. haịdrojin nwee ihe aha niile abụ baịbụl ihe abụ arụsị hydra jee chọọ enwere godes a na-akpọ minera akpọ ya mineral godes minera akpọ ya mineral haịdra hmm. you know odozu aha abachara part of ahụ mmadụ warụchi ndị so ọ ga-egosi dị n'esuwa na anyị ga-eme anyị hmm. ga-aba n'ime aha arụsị ndị ọcha amin arụsị ndị be anyị a ga-aba hmm. n'ime aha arụsị ndị igbo kọwara hmm. ndị igbo ọfụma ihe arụsị igbo rụrụ the Uh-huh. So, uh, you know, the more the next uh, uh, podcast I game, I can hmm. treat the several aspects of oh, Igbo tradition, the scientific real side, way to I should got ya ụka bibiri ndị mmadụ isi ka e were ghọta dat ndị mgbe gboo ha na-akpụ ụzụ dị advanced Mm-hmm. So that is it. Yeah, okay. So I think that should be it for this um, mm-hmm. episode. Mm. So anyị ekwuchago so nne daalụ mm-hmm. um, ke oge expect the next um, episode. Mm-hmm. ikuku mmụọ ka ị na ka ị na-ajụ etu o si eku etu ọbụla ikuku mmụọ ha kuru ka ị ga-esi nara dị ikuku ihe ọbụla ọ kọrọ gị na-agba so mgbe ọbụla ọ pụtara ka a ga-eme ya ndị mmadụ lebe anya ya mhm. so the next one ọ ga-apụta mgbe ọbụla ọ pụtara ndị mmadụ ga-enweta mm-hmm. mm. ya mm. ngwanụ ngwanụ nne emechaa ka anyị kwuo Hold Mm-hmm. Yeah.